ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile na ngọzi nke chineke nke pụrụ iche nọnyere anyị n'ụbọchị nke taa dịkwara anyị dịka osi wee kwesị n'ụbọchị nke taa aha jizọs kraịst bụ onye nwe anyị amen abụmezimana ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site n'ụlọ ọrụ ndị lif wod Redemption Ministry akara ndị Baptist Missionary Association kemba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime olọgwueru nke dị n'ime Ibadan n'Ọyọ steeti naijiria ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka Chineke gọzie ọnọdụ ya n'ụbọchị nke taa mepere anyị isi obi anyị ka ngọzi nke o n'ụbọchị nke taa na nkụzi ya bụ ihe nke bara anyị uru wee nye anyị ezi ndụ nke pụrụ iche dị kwesịrị ekwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen anyị ga-elebanye anya n'akwụkwọ nsọ ọbụla ka Jọn si dị akwụkwọ oziọma Jọn isi nke iri itenaine amaokwu nke iri atọ Jọn 19:30 Jọn isi nke iri itenaine amaokwu nke iri atọ ọsị ya mere mgbe Jizọs narasịrị mmanya vaịn ahụ nke gbara ụka ọ sịrị ọ o wee isi rara mmụọ ya nye ka Chineke gozie okwu nke a onye anyị ndọpụrụ iche n'ụbọchị nkịta taa ngozi dịka ekwesị na Jizọs Kraịst bụ onye nwe anyị na ịga n'elu ihe isi okwu anyị n'ụbọchị nkịta bụ ọgwụsiwo ọgwụsiwo na-abụ isiokwu anyị n'ụbọchị nkịta ihe niile dị n'ụwa nwere mmalite na njedebe onye nchịkọta sị ihe niile nwere oge enwere m oge eji adị ndụ nwee oge eji anwụ anwụ oge eji achị ọchị nwekwana oge eji ebe akwa oge eji aṅụrị ọṅụ na oge eji eri uju oge mkpagbu na oge ihe na-aga nke ọma Jizọs bịa n'ụwa wee gaa ozi ya niile na mmalite tọọ ndị nyanya nye ha ọgwụ nsọpụrụ iche mee ndị isi ha ụzọ mee ndị dara ngwụrụ ha gaa ije mee ndị arụ na-esighị ike ha nwere onwe ha mee ndị na-enweghị olileanya ha nwee olileanya kasịe ndị otu ndị mmadụ obi n'ihe niile ndị a mgbe ọ gasịrị ozi ya n'ụwa n'ihi e, na o kwuru si na ya bịara n'ụwa ịgbapụta mmadụ na njọ na inyefe ha ka ha na chineke dị n'otu o bịa kpee udo mgbe o ihe ndị a niile o wee bịa imezu okwu ka esi wee dee ya n'akwụkwọ nsọ n'ihi na ọ bịara imezu ka esi wee dee ya n'akwụkwọ ekwuru na ọ ya abịa akpụgbu ya n'obe ọnwụọ ka ewee mee gịnị ka e were ọbara ya wee sachapụ mmehie mụ na gị wee rụzie ka ihe ndị a niile bịara mmezu n'obe kalvarị Ebe ahụ ka o kwuru okwu banyere mgbaghara mmehie, si nna na ndị a na-akpagbu ya n'obi n'ihi na ha amataghị ihe a na-eme.” Mana ọ bịara ka ọ bụrụ atụrụ nke Chineke nke e ji wee chụọ aja nke ọbara ya ya sachaa ụwa niile njọ ha. Ọbara a kwapụ n'obe nke Kalvarị ka na-ekwurịta okwu n'ụbọchị nke taa siterị na mgbe kemgbe ahụrụ wee ruo n'ụbọchị nke taa ọbara a na-ekwu okwu n'isi onye ọbụla onye ọbụla bịakwutere na obe nke kalvarị ọbara a na-asachapụ njọ na agbanyeghị ka njọ a si wee dị ọ bụ nke nna nna ha metara ọ bụ nke ochie ọ bụ nke ọhụrụ nke ọbụla bụ njọ ọbara si na kalvarị nwere ike dịkwa ike iji wee kpochapụ ihe ọbụla nke na-ezighị ezi n'iru Chineke na nke mmadụ ji ọnụ ewe kwupụta ihe ndị a niile ka ọbara na-ekpochapụ ọbara bụ okpo ngwongwo okpu ngwongwo o kpochara ncha ma mgbe ọ nụrụ obe Kalvarị dị ka esi wee dee ya o wee si na akpịrị na-akpọ ya nkụ n'ihi ubu dị arọ nke ubu na ọsụsọ niile nke gbasiri anyị na ahụhụ niile nke ọ tara o wee sị na akpịrị na-akpọ ya nkụ mmata na onye ọ ọbụla nke nọ na mmehie na nke bụ ibu mmehie na akpịrị na-akpọ onye ahụ nkụ naanị mmiri nke kraịst ka ya nwụrụ. mmiri nke ndụ n'ụzọ nke ndụ inwee ọṅụ juru oke inwe nzọpụta zuru oke i ncheta nke zuru oke naanị n'ime jizọs ma ndị nọ n'akụkụ agọta ha ha wee wetara ya mmanya gbara ụka mmanya vaịn nke gbara ụka o wee sị na ọgwụziwo lee ka o si wee mee o rubere isi n'irube isi nara mmụọ ya nye mgbe ọ sị na ọ chineke ebutegwu mmehie gị na njedebe na ngwụsị naanị ọ bụla ịbịarube isi na kavai were ndụ gị nye kraịst were ndụ gị chineke n'ihi na onye ahụ kpọrọ gị oku kpọrọ oku ngozi ọ kpọrọ gị oku ndụ ọ kpọrọ gị oku amamihe ọ kpọrọ gị oku mbuli elu irubegoro ya isi ị ka na-asị na ikwenyeghị na kraịst na ihe na jizọs mata na ihe a bụ naanị otu ihe chineke ji wee kee n'ụwa ka ị bịa n'ụwa ka ị mara onyinye nke o nyere n'efu bụ jizọs kraịst ka gị na e ya wee dị n'udo ka ị wee gara ya ozi o nweghị ihe ọzọ kpọrọ na n'ụwa ebi eme ọ bụ sọsọ naanị bịa akpata ego ma ịbịa amụ ụmụazị ma eri nwụọ ma lakwa n'iyi ọ kara ihe ndị a edonoghị na jụọ onwe gị ajụjụ sị gịnị bụ isi ụwa isi ụwa bụ ka ị mata Chineke onye kere gịnị ka ị mata onye hụrụ ahụ maka ihe gị ka ị mata na ụwa gasịa ọnwụ gasịa enwere ebe a na-aga ka Jizọs nwụsịrị akwụkwọ ka anyị mata na eliri ya osi n'ọnwụ bilie o wee n'eluigwe nọdụ n'aka nri Chineke bụ nna ebe ahụ ka ọ ga-esi wee kpee ụwa ikpe ihe ndị a niile Ị ma Jizọs nọ n'aka ndị Chineke bụ Nna? Ị ma ọ na-ekwuru okwu na-ayọkwa na-ayọ banyere ndị nke na-echegharịbeghị na ndị ndị nke mere nchegharị na ndị nke bụ ndị nke ya ndị nke ọ gbagara n'ụwa ọ sị ha na ya lala jebe nna ya na ya jee ka ya kwadoro anyị ebe obibi n'akwụkwọ Jọn isi nke iri na anọ ọ sị ha kwere na Chineke kwerekwa nna m na be nna na ọtụtụ ebe obibi dị ya ọ bụrụ na ọ bụghị etu a ya agwa anyị ọ na anyị dozie ebe ahụ ya echeta dịbịa kpọrọ anyị ma Jizọs ka na-abịa ọzọ ịbịa kpọrọ ndị nke kwere ekwe isogwa ndị nke kwere ekwe ebu otu onye n'ime ndị nke kwere ekwe enwere olileanya na ọ ka na-abịa ịkpọrọ ndị nke ya enwere olileanya na ihe ese dị ala naanị ndị nke kwere ekwe bụ ndị ya eso jizọs wee laa mgbe opi ike ahụ ya ada naanị ndị nke kwere ekwe bụ ndị nwere olileanya ọ bụ ndị nwebeghị olileanya ịma na ikwebeghị na ọ gwụsịghị okwu okwu na gbasara mmehie gị gbasara nyanya gị gbasara nwụfu gbasara ọnwa erughị eru gbasara nju na mbibi n'ihe niile nke ekwentị ji wee kee ụwa agbọ n'ụbọchị nketa taa ọ bụ chụta nka achụta nke achụta nke na ihe ndị ọzọ a na-achụgharị n'ụwa kụwa ụwa esi wee dị kama enwere ndị nke maara egwu ọnwụ ndị na-ete egwu ọnwụ nke chineke nyere ha ebe ọbụnà ị ịnọ ị mata gwa ị matabeghị Jizọs Kraịst dịka gị na nzọpụta gị ohere a dịrị gị iji wee lata n'ụbọchị nke taa wee sị na-amatawo m na ọgwụsiwo bụ njehie niile bụ mbibi niile bụ erughị niile ka ị soro jizọs kraịst sogide wee ruo ọgwụgwụ mgbe ị na-eme nke a ị ga-enwe mgbapụta pụrụ iche ị ga-enwe nzọpụta pụrụ iche ị ga-enwe olileanya pụrụ iche ị ga-enwekwanye akụkọ mgbaama nke pụrụ iche ị ga-etegharịkwanye egwu ọṅụ nke pụrụ iche ụbọchị taa bụ ụbọchị dịrị gị ihe na chineke chetawo gị ọ ga-emere gị ebere gị na ezinụlọ gị Ka ị na-eme nke a, ka ị ga-afụta na ndị nke na-eso Jizọs adịghị akpọbi ụkwụ, adịghị anwụ ọnwụ elu Ihe na-agara ha nke ọma n'ihi na onye soro ha maara ụzọ, onye ha so n'azụ maara ụzọ, onye na-edu ha njem maara ụzọ, onye na-eme ka ha bụrụ ndị nke kwudosiri ike dị ike. ụfọdụ egwuregwu sị na onye nsonaazụ dị ike ọ dịghị mfe na mgbe ọ rụchara ọrụ ya n'ime ya na ụwa ga-amata na onye nke ya na-eso dị ike jizọs wee sị ọgwụsiwo ọgwụsiwo ọgwụsiwo ọgwụsiwo ọgwụsiwo bụ akwakwara na kavari ọgwụsiwo ọgwụsiwo ọgwụsiwo ọgwụsiwo ọgwụsiwo gwakwara na Kalvarị ihe a bụ ihe gbasara gị n'ụbọchị nke taa welata isi ebe ọ bụla ị nọ n'oge ugbu a ka ị nara Jizọs dị ka onye nwe na azọpụta gị ị ga-afụ nzọpụta nke pụrụ iche ka ekpere Chineke Chukwu onye pụrụ ime ihe niile onye nsọ lee ndị uru gị ndị a ndị nke nọ n'okwu gị n'oge ugbu a ndị nke sọpụrụ gị ndị nke ghọtakwana ihe nke ikwuru n'ime Chineke mere ha ebere mee ka ha bụ ndị nke esusi ike chụdasị ike eso gị ruo ọgwụ n'aha jizọs dịkwa ndị nke chọrọ nnabata jizọs dịka onwe ha na onye nzọpụta ha onye nwaanyị kagbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ debe afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka abụ ndị nke ketara oke na ala eze gị dịka isi wee kwe nkwa na mgbe ikpeazụ ka abụ ndị nke degara egwu ọnwụ na ịhụ jizọs n'aha jizọs kraịst onye nwaanyị amen matani na olu a na-abịara ọrụ site n'ụlọ ọrụ ndị laif wọd redio ministri ọnụ ga-enweta n'igwe okwu na nwe akụkọ mgba ma ọkụ ajụjụ ọbụla igwe okwu 08056719493 nakwa 08132900111 ka udo na amara nke Chineke nke kachasị niile dị n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị amen